Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ndị igbo nke m ekenekwa m unu mgbede ọma nọ tata ana m asịkwa unu ebe unu anọ na ekene dịrị unu ngozi chukwuka dobi jelebe afa m tata bụ afọ ọkwa ya tata bụ afọ ama m na tata bụ afọ asị m ya dịkwala anyị niile mma ebe anyị anọ na maka na ama m na ebe ụmụ igbo nọ ka nkụ anyị nọ na mpaghara ụwa dị iche iche ma ndị nọ na amerịka ma ndị nọ na europe ma ndị nọ na ọstrelia ma ndị nọ afrịka dị iche iche ngozi ka adaobi jelesi na tata bụ ụbọchị ọma na ọ ga-adịla anyị mma unu afụgie na anọ m n'iru igwe ezi ozi nke tata anọ m na mbali igwe ezi ozi nke tata anọ m n'ezi wee na-asị unu ya gazikwala onye ọbụla n'ofu n'ofu ebe anyị anọ na na-egbula oge ka anyị gaba n'iru n'ozi m ji maka ya wee bịa nke taa ozi m nke taa taafia bụ ife ike ikenga igwe maka dịka anyị si ghọta na anyị nọ n'ọnwa anyị nọ n'ọnwa ife eke ọnwa onye mụ na ya na-ezi ozi ya mana unu agha afọ ọkụkụ <laughs> <laughs> unu ama afọ ọkụkọ anọ naanị ebe a kịta si na ya achọ ka ya bịa nọlụ n'ime ozi a ka anyị na-agakwanụ n'iru ụmụnne m anyị nọ n'ọnwa ifeke dịka anyị si wee malụ ozi m ji maka ya bịa tata bụ ikenga igwe anyị bido nkọwa ọnwa ifeke na n'izu gara aga ejikwa m n'aka na netwọk dịkwa mma maka na. anyị ga na-akpaghalị na-akpaghalị wee chọta ebe anyị nwee ike ịnọ wee zi ozi onye kpatara na m ji nọdụ ebe m nọ kịta ka anyị wee nwee ike ịnweta ebe anyị ga-enweta netwọk na-enwelu nsogbu nee ka ọ dabụ na-anọkata ogbubekwa anyị ebidokwa n'isi udo dịkwala unu dochikwa na ndụ anyị anyị ebidogo ịkọwa ife gbasara ọnwa atọ nke ndị Igbo ọnwa atọ nke ndị Igbo nke m si na nke anyị kpọrọ ọnwa Ifeke maka na na-arọ nke a ife na-atụtụ bụ ịkọwa ịkọwazi igbo mmadụ maka na arọ gara aga anyị kọtụrụ igbo mmụọ anyị esigo kịta na igbo mmụọ bata na igbo mmadụ ya bụ na ife anyị na-akọ tata bụ ife niile gbasazilụ ndụ anyị dịka ndị igbo n'ụwa maka nọ n'ụwa ka anyị nọ wee na-enwe ọnwa ọnwa dị iche iche maka na-etu a ka igbo si agụ arọ igbo na-agụ arọ na-agụ ọgbọ n'ọnwa nke iji wee gụọ arọ anyị nọ n'ọnwa ife eke nke bụ ọnwa nke ịtọ ndị igbo nke a bụ ozi nke a na-eweta n'ime ọnwa ozi nke ịbụ o nwere onye na-edelu m ya ọ dịka ọ nọ na ọ anyị nche anọkwa na biafra land ya bụ ọnwa nke ịtọ ka anyị bido na-atụsasịzi etu o si wee gbasazi ndụ nke anyị na-ebi n'ụwa tata ndụ nke anyị nọ n'ime tata ana m ekenekwu unu gịnị bụ ikenga igwe n'izu gara aga anyị bido ịtụsịa ikenga igwe na-akọwala anyị maka ya bụ akwụkwọ ịtọ nke anyị kwuru maka ya n'izu gara aga na ikenga ọnwa ịtọ bụ ọnwa ikenga ọnwa ifeke bụ ọnwa ikenga ikenga nke ndị igbo maka na ife niile igbo na-eme n'omime ife niile igbo na-eme n'omenani etu igbo si wee hibe ndụ ndị igbo bụ etu igbo si wee fụa na mmụọ ya bụ na anyị na-ekwu maka igbo ka anyị ghọta na atụmatụ usoro ndụ ndị igbo bụ etu o si dị na mmụọ ka o si wee si ebe afọ wee pụta n'ụwa ya bụ na ọ bụrụ iwu mmadụ ọ bụrụ iwu nke nwoke na nwaanyị debelụ o iwu nke si n'okike wee pụta nwoke na nwaanyị nwere ike ịgbanwenwu iwu nke ndị igbo etu o si dị ya na akwụkwọ ịtọ anyị na-akọwa nke ndị igbo maka na ndị igbo na-eji ife dị iche iche maka fa ndị bido na-ede ife ede na-ede akụkọ ụwa fe ede na ọ nwere ifefa ji wee debesia ka anyị bụ ndị na-esota dị elufu na ka anyị bụ ndị na-esota na si bịa ka anyị bụ ndị na-esota dị elufu na ebe anyị si wee bịa ya bụ na nwaanyị na-esi nri were akwụkwọ ịtọ etu m si kọwaa n'izu gara aga akwụkwọ ito nwaanyị a ka ọ na-etinye ọkụ n'okpulie wee bulie ite wee tinye n'enu e. ite afọ o sinye n'enu akwụkwọ ịta ife dị iche iche dị n'ime ife dị iche iche bụ ife gbatalụ n'ime ite ndị a niile tupu osibe fa fa akarọbulu nne fa bụ ife dị iche iche mana mgbe ọ kwanyere ọkụ n'okpuru fa osi fa osi ghee fa fa ghọọ nne etu a ka ọ dị etu a ka ọ dị n'okike etu a ka okike si wee kọwala anya na nga igwe bụ nyaba akwụkwọ ịtọ nke dị n'enu nke ọkụ si n'okpu lue na-achadata n'ụwa maka na ụwa dịka ife na-esi esi ụwa dịka ife si ite esinyelụ n'ọkụ ite esinyelụ n'ọkụ bụ nri ọ na-ewepụta bụ ife na-enye ndụ etu a ka ọ dị okike si n'ụwa ga-abụ ndụ ndụ ebe mụ na gị ga-abịa na-akpa agwa na-ekwu okwu na-eyi akwa na-anụ nwaanyị na-amụ nwa na-eme ife dị iche iche wee na-emelịkọta mmụọ wee si n'aka na-enweta na-enweta ife dị iche iche ya bụ nke a bụ ya bụ akwụkwa atọ nke a bụ nyanwa bụ ikenge igwe ya na ọnwa eke dịka anyị si mmalụ last week bụ cosmic fire channel on earth cosmic fire channel on earth. Cosmic Fire Channel on air bụ nyanwa bụ akwụkwọ afọ nke na-efokọs nke na-ezidata nke na-achadata okike ike okike maka na ikenga ka ịghọta na-arọ gara aga na enwere ikenga mmụọ nwee ikenga mmadụ ife ọbụla nwere ikenga gịnị bụ ikenga ife niile nwere ikenga ike o ji alụ ọlụ ike o ji alụ ọlụ maka na ikenga bụ nyanwa bụ so na ife na-enye ndụ onwero ife dị ndụ na-enwere ike ma nke anyị chee na ọ dịrọ ndụ dịka okwute ife ndị a niile dị ndụ ife ndị a niile nwere ike anyị etu a si kọwa n'arọ gara aga ike nga afọ dịka ọkụ anyị na-ekwu maka ya dịka cosmic fire channel anyị na-ekwu maka ya dịka anyanwụ nwelu ebe ike esi abịa ya ka ndị Igbo ji kpọọ onye anyanwụ ya bụ na ikenga nwere ebe o si o nwere ebe ike esi pụta site n'okike ikenga a ka ndị igbo melụ ka ịghọta na ọ bụ nwa ojelụpụta ya bụ na ikenga si na ojelụpụta wepụta ụwa na nna mụta nwa nwa amụta onye dịka ya ikenga bụ nke si na jelụpụta wepụta ụwa jelụpụta bụ nyanwa ka ndị igbo na-akpọ arọbinagụ ụfọdụ ndị igbo ghọtalịa dịka arọbinagụ ya bụ na ikenga bụ nwa arọbinagụ ikenga bụ nwa ojelụpụta ojelụpụta ka nwa bekee na enebe anya anya kpọọ ya planet nwa bekee kpọlịa planet jupiter maka na ife a ga-eme ka ndị igbo ghọta na ebe anyị si bịa eteka na ebe ndị igbo si bịa eteka na igbo abụrụ sọsọ etu anyị si fụọ nwa anyị n'ụwa na anyị n'okike gbalụ maka na ife igbo na-akpọ anị anị onwe ya bụ ụwa ya bụ na nwa igbo onye igbo bụ nwa ụwa onye igbo bụ nwa anị nwa anị bụ nwa ụwa nke a ka anyị ji wee malụ na jelụpụta ma ọ bụ arọ bụ n'ofu ife so na ife ebe ike igbo si wee bịa arọ gịnị bụ arọ kedu ife bụ arọ bi na-agụ maka na a na-ekwu ekwu o nwere mgbe oge elu ụfọdụ n'ime anyị a eme bi na-agụ dịka etu m si wee kwue n'oge gara aga bụ dens body form dense body form dense body form na-agwa gị na na mbụ na mgbe mbụ dịka etu a si kọwaa na-arọ gara aga nụ ndụ na ife na-enye ndụ gbasasịla agbasasị dịka isi e mmanụ na enwere ife bụ stardust stardust ya tupu anyị ekwube maka anị anyị anyị ma na ọnyanwa bụ ụwa na ọ nwere elements and particles enwelu ụmụ kilikili uzuzu enwere ụmụ kilikili uzuzu bụ fama gbakọtara ọnụ wee mee ife ndị a niile dị etu a ka ọ dị n'anụ arụ mụ na gị o nwere ụmụ kilikili uzuzu gbakọtara ọnụ wee bụrụ aja aja nke anyị si na ya wee kpụpụta ọ bụ aja afụ na ikuku nkwọ na oye oye nke bụ mmiri bụ ife dị anyị na-arụ na ọkụ nke anyị na-akọ maka ya tata nke bụ gịnị nke bụ ikenga igwe nke bụ cosmic fire ọ bụ ife ndị a niile dị n'arụ tupu ịpụta ịfụrụ ọnwa ị na-amụ ịgbara ebe o si abịa mana ọ dị na mgbe afọ ọ ka gbasasịla agbasasị ọkara wee nọkọnye ọnụ ọkara wee kpụkọnye etu a ọ dị na ndụ etu a ka ọ dị na mmadụ na ife ọbụla anyị na-afụ anya na ndụ bụ ife gbasasịla agbasa mesịa n'ikpeazụ wee ọ ọmkpụkọ ọnụnwa bụ dense body form ọmkpụkọ ọnụnwa bụ arọ bi n'agụ ọmkpụkọ ọnụnwa ebe a bụ ebe arọ bi si ebe a bụ arọ dabira ọ n'ime nka n'ime ife ndị anyị na akpụ uzuzu n'ime ife ndị anyị na-akpụ uzuzu gasị ọ n'ime fa ka anya bụ ike dị ike ị na-afụtazi na ike nga maka na ife ọbụla iwelitelu nwere ike iwekwa ike gbapịakwu ya gbakwu ya ntụ ifụkwa dị ifụkwa uzuzu mana ike afụ nọ n'ime uzuzu a oredi mana ịchịkọta fa ọnụ chịkọtaba chịkọta ọnụ chịkọtaba fa ọnụ ịbịa nwetazia dense body form ya na tupu m kwulu n'iru ị na-agwa ha okwu tupu unu adị n'azụ m ma ọ bụ unu na-afụ tupu ọ bụla ụnọ o nwee mgbe ọ bụ aja ọ mmadụ chịtara aja a wee kpụkọnye ya ọnụ tinye blọk wee bịa wabịa wee bịa dobie o wee bụla ife anyị na-afụ kịta o wee bụla ife anyị na-afụ kịta ọ bụrụzie ụnọ bụla ebe mmadụ bi ebi mana ikulikwa anya ọghọkwa anyị osikwa na anyị ọghọkwa dọst ya nọọ mfe ndị a niile bụ ojelụpụta ọnya ka eji akpụ ya jelụpụta maka na mgbe mbụ na ọpụtabụrụ mgbe mbụ na ọnọbụrụ mgbe mbụ na ifuburu ya mana ọ n'ime ka o si ife niile sizi wee jelụpụta wee pụta ife iwee na-afụ a ya bụ na ikenga bụ ike iji aga ikenga bụ ike ife niile ji aga ife ọbụla nwere ike o ji aga dens body fọm anyị na-ekwu maka ya bụ gịnị tupu ịfụ ya bụ dense body fọm tupu ịfụ ife kpụkọnye akpụkọnye tupu ịfụ mụnwa tupu ịfụ onwe gị tupu ịfụ ụlọ tupu ịfụ akpụkpọ iyi tupu ịfụ ọchị nọ na ya o si n'atụmatụ o si n'atụmatụ mmadụ o si n'echiche mmadụ mana ife anyị na-akọ maka ya kịta bụ echiche chukwu anyị na-akọ maka echiche chukwu anyị na-akọ maka etu chi si chee echiche tupu ụwa apụta maka na ife anyị nọ na ya bụ ụwa ndị igbo ife anyị na-akọwa maka ya bụ ụwa ndị igbo ife anyị na-akọwa bụ etu ndị igbo maka na. nwa igbo amarọ na igbo nwere okike ụwa ife nwa igbo ma bụ na in the beginning god created adam and eve mana nwa igbo amarọ na igbo anọkatago tupu ya bụ in the beginning apụta tupu ya bụ god created adam and eve apụta so na ife a na-akọ ife a bụ ọdịbalụgboo ife a na-akọ maka ya bụ ebe mmalite okike si bịa dịka nwa bekee si gwa gị n'ụwa bido from big bang na o bido from big bang ọ bụ na o from big bang kedu ife bụ nyanwa bụ ife bido nya bụ big bang ya na ife a na-akọwa bụ ife gaali karịa big bang etu nwa bekee si kọlụ gị mụ na gị ife a na-akọwa bụ ife nọli na ife bụ ụzọ mesiali tupu li ị na-enweta anya bụ big bang ọ bụ na ọ nwere ife na-eme big bang ọ bụ na ọ nwee ife bangi which means o nwego ife dị oredi o nwebughị ife na-anọ tupu o wee na-agbawa agbawa ọ na ife a na-anọ ka anyị na-akọwa nọ dense bọdi fọm nke bụ echiche chukwu nọ echiche chukwu bụ ife kele ụwa echiche chukwu bụ ife kepụtara ife niile ọnyanwa ka ndị igbo na-akpọ atụchukwu atụchukwu bụ echiche o ji wee sị na ife ndị a niile ga-akpụkọnye ọnụ ọ dị ka mmiri etu amụ na gị nọkịta ikuku na-eku n'iru m mana anyị amarọ na ikuku a na-eku bụ anyị na-akpụ ya nkwụ ma n'ezie ezie o nwekwa ike ịbụ oyi gịnị bụ nkwọ nkwọ bụ ikuku nkwọ bụ ee nkwọ bụ gas mana ị nwee ike weli ya n'ife tinye ya n'ife na-ajụ oyi kpụkọnye ọnụ ọ gịnị ọ ghọọ oye nke bụ mmiri mana ikuku so ị ike iweta kpụkọnye ọnụ ọghọọ mmiri mmiri afọ iwekwa ike kpụkọnyekwanya bụ mmiri ọnụ ọghọọ gịnị ice ice block so nke a bụ dense body form mmiri bụ dense body form eh, eh, mmụọ nke afụla anya atụchukwu bụ echiche mmụọ nke afụla anya ya na anyị na-ekwu maka ikenga ka anyị ghọta na ike m ji aga ike ife niile dị n'ụwa nwere ike na ebe ike fasi pụta nke anyị na-akpọ ikenga bụ na jelụpụta osigo na jelụpụta wepụta ife ọ bụ ịpụta ife ka o jide bụla ikenga ife ọbụla nwere ike onwero ife dị n'ụwa na-enwero ike ife ọbụla nwere ike ma nke na-emeghalị emeghalị ma nke na-adịghị emeghalị emeghalị ma nke na-ekwu okwu ma nke na-adịghị ekwu okwu ma nke na-aga ije ma nke kwuo ofu ebe ife ọbụla nwere ike ọ nke a ike ife ndị a niile ka anyị na-akọwa tata maka na ife a na-akọwa tata bụ maka gịnị ee e, e, e, ọnwa ifeke wee na-ekwu na ọnwa ifeke bụ gịnị cosmic fire channel on earth ikenga igwe akwụkwọ ịtọ nke na m, nke bụ ebe afụ ka ife nke bụ ebe afụ ka ike ebe afụ ka anwụ si awapụta n'ụwa nke na-enye ife niile nọ n'ụwa anya na-afụ ma ndị anya na-ada afụ ma ndị nọ n'okpuru aja ma ndị nọ na mgbọala ụlọ nke na-enye ife ọbụla ike maọbụ mmadụ maọbụ anụ ọfịa maọbụ ililopụ n'ọfịa ife ọbụla nwere ike maka na iwu chukwu a atụ chukwu atụ chukwu tupu ife ọbụla alụọ ife ọ ga-alụ tupu ife ọbụla eweli ike eme ife ọ ga-eme onwegola iwu iwu ọkwụnya onwegola iwu ọkwụnya o iwu afọ ọkwụnya bụ ogu nke ọ gbadoro ụkwụ o maka ogu o maka ogu ka anị nke bụ afọ ga-eji nọkata gbanwee bụlụ gịnị bụlụ ikuku bụlụ dọst nọ n'ime ikuku ọ maka ogu ka a ga-anọkata ka na chukwu nyelu ife ndị a niile ike ịkpa agwa dị iche iche bụlụkwa ifefe abụ na mbụ ịbụkwa ifefe abụ na mbụ ife ndị a niile gbadoro ukwu n'ogu ka anyị wee ghọta na gịnị na ebe anyị na-ekwu maka ike nke igwe ebe ike okike ebe ike anwụ ike anyanwụ si agbadata n'ụwa wee na-enye ife niile ike na ife ndị a niile gbadolukwu n'ogu n'ọdịnala igbo gbadolukwu n'ogu maka na ebe igbo na-enejele anya nso nso ụwa ndị igbo abụrụ onye na mmadụ anya ọ bụrụ ịkọpi onye ọbụla ọ bụrụ ịdị ka jizọs ọ bụrụ ịdị ka ọ bụrụ ịdị ka sik ọ bụrụ ịdị ka buda ochukwu bụ atụmatụ ndị igbo ochukwu bụ ebe igbo na-ene anya ochukwu bụ ebe igbo na-eṅomi ọsọsọ okike bụ ebe igbo na-aga sọsọ okike ụwa afọ ya bụ na ife niile igbo na-akọwa etu igbo si ghọta ụwa bụ na ife ọbụla ga-ekweta na iwu chukwu afọ nke afọ bụ ogu nke afọ bụ ogu ogu bụ gịnị ezi ezi ife ziri ezi ife ọbụla bịalụ n'ụwa ịlụ ife ọ na-alụ mmiri na mmanụ na-amị amị mana mmanụ ada alụ ife mmiri na-alụ mmiri ada alụ ife mmanụ na-alụ nke ọbụla nwere ọlụ ọ na-alụ ife ọbụla nwere ọlụ ọ na-alụ ọ nke a bụ ezi nke a ka nwa bekee gwa gị nọ trut mandate truth mandate trut mandate bụ etu isi nwee ike ịkọwa ogu mana bekee nwere ike lugo ogu ọfụma mana iwelu truth mandate wee nwee ike nweta idea ebe ife na-aga na igwe ga-abụ igwe osisi ga-abụ osisi na igwe osisi ga-abụ osisi mana ịchọọ inweta igwe ịchọba okwute nke dị okwute nke bụ okwute na-enye igwe naanị ọ bụrụ okwute ọbụla ka ị ga-eweta naanị onye gị igwe o nwere okwute ị ga-eweta naanị ga-enye gị igwe nwee nke ị ga-eweta naanị ma na-enye gị igwe okwute ga-abụ igwe ga-alụ ife ọ ga-alụ okwute ma abụ igwe ga-alụ ife ọ ga-alụ ife ọbụla bụ ga-alụ ife ọ ga-alụ maka okike nyere ife niile ike ịbụ ife ọ ga-abụ enwekwa ike ike okike nyekwala ya abụkwala ịgbanwe agbanwe ike mgbanwe mana ọ gbanwechakwa emechakwa o nwekwa ike ịgbanwekwa bụrụkwa ife ọ bụ na mbụ dịka etu anyị si na anyị nọ na ya kịta anyị kpọlia ụnụ mana ọ bụrụ na mmadụ anọrọ ya ọda ọdasikwa ọghọkwala ife ọ bụ na mbụ ọkwala aja maka na ebe a ka o si bịa ya bụ na okike nyelu ife niile ike ịbụ ife ọ bụ nyekwafa ike ịgbanwe ka e wee mepụta ife a ga-emepụta ma n'ezie n'ezie na ife ọbụla nwere ike ịbụ ife ọ bụ o ike nụwa bụ ogu o ike nụwa bụ truth mandate onwero ife ọbụla okike kepụtalụ na-edeso ụzọ a truth mandate idide na-alị naanị agwọ na-alị naanị mana fa bụrụ ofu idide ga-alụ ife idide na-alụ agwọ ga-alụ ife idide agwọ na-alụ fa bụrụ ofu idide ga-abụ idide nyanwa bụ truth mandate nyanwa bụ ogu agwọ ga-aba agwọ nyanwa bụ ogu agwọ na-eke eyilo mana agwọ dị iche agwọ ama bụla agwọ eke ama bụla eke ya bụ gịnị truth mandate truth mandate bụ ogu ya ife niile okike kelụ gbadoro ukwu n'ogu ife niile okike kelụ gbadoro n'ogu wee na-alụ ife ọbịa ịlụnụ maka na ike niile fa ji alụ ife fa ịlụnụ bụ ike mmụọ ike okike nye fa ịlụ ọlụ nke fa maka na ekele ọlụ n'iche n'iche ọlụ niile okike kelụ wepụtalụ ife ọbụla ọ ga-alụ ekele ya n'iche n'iche nnu ga-abụ nnu ose ga-abụ ose mmiri ga-abụ mmiri anị ga-abụ ana okwute ga-abụ okwute ugwu ga-abụ ugwu ife ọbụla nwere ọlụ nke ife ọbụla nwere ọlụ ọbịa ịlụnụ ekele ọlụ ndị a niile n'iche n'iche nyefe ike ịbụ ịlụ ife afa ga na-alụ agwụ agwụ agwụ agwụ ma ọ masịrị ma ọ masịrị gị ma ọ masịrị gị ma mụ na gị adị na mma ma ya adị na njọ aja ga-abụrụ gị nwa aja bụrụ m nwa aja ma ma egbula ọchụ ịsaa ma ma emela ụgwọ ile aja ga-abụ aja bụrụ gị nwa aja bụrụ m nwa aja mmiri ga-abụrụ m nwa mmiri bụrụ gị nwa mmiri nke a bụ ogu ọda agbanwe agbanwe ọda aga ọfụzia maka na na imego ajọ ife dị iche iche ka ọ gbanwee okike enyere ofe ike ịgbanwe etu a ife okike na-efe ike bụ ịbụ ifefe bụ na-alụ ife ga-alụ ọnyanwa bụ ezi ọnyanwa bụ truth mandate mana truth mandate a nwere iwu o nwere iwu faji iwu niile afa ji bụ iwu nke na-eme na afa ga-alụ ife afa na-alụ nke a ka igbo na akpụ ọfọ ọ nke a bụ ọfọ ya bụ na ife niile eji ọfọ ife niile eji ọfọ alụ ife ọ na-alụ ọfọ ọnụnwa bụkwa ike maka na ike a ka o ji gbado n'ogu wee kwudo n'ogu ọfọ bụ ifefa ji wee na-alụ ifefa na-alụ ọ nke a ka igbo ji wee gwa gị sị na ivu nchi ọbụnadụ chi na chi ji ọfọ onye ọbụla ji ọfọ ife ọbụla ji ọfọ ọ bụrụ ọsọ mụ na gị ka iwu ji ọ bụrụ ọsọ mụ na gị ka iwu okike ji iwu okike ji ife niile ife niile na-alụ ife na-alụ ife niile ga-alụ ife ga-alụ ife niile ga-agbado ụkwụ n'ogu maka gịnị na fa ji ọfọ ọ bụ ịgbado ụkwụ n'ogu a bụ ọfọ ọ bụ ịgbado ụkwụ n'ezi bụ ọfọ ezi nke mana truth mandate ime ka ọkụ na-acha ọkụ ka mmiri na-ajụ oyi ka ililo na-epu naanị ode epu n'enu ilido ada epu n'ikuku ọ na-epu naanị ode epu n'enu ililo nwee ike ịpụ na mmiri mana mmiri ọ na-epu na ya bụ n'enu anị maka na mmiri nwere anị ife ndị a niile bụ iwu ife ọbụla nwere iwu ife iwu ndị a niile bụ ọfọ maka na ọfọ kwudo n'ogu ogu bụ isi ogu bụ ike o n'ogu ka ike ndị a niile si pụta ya na tata anyị na-ekwu maka gịnị anyị na-ekwu maka ọnwa ife eke anyị na-ekwu maka nga igwe anyị na-ekwu maka akwụkwọ ịtọ nke kwudo n'ogu nke kwudo n'ogu ikenga igwe gbadoro ụkwụ n'ogu ikenga igwe gbadoro ukwu n'ogu o nwere ebe ọzọ nga igwe si pụta na akpata o ji nọdụ n'igwe agbaka ọjọ ọ ga na-achatụ ọkụ n'ụwa amaka ọjọ ọ ga na-achatụ ọkụ n'ụwa mama na-asụ in tongues mama na-asụ in latin na ma na-asụ oribaba shikababa mama ekweta mama ekwetarọ amaka ọdị mama na-akpọ ndị ifesa ka nne so na-akpọ ikenga igwe ga na-achadata ike anwụ n'ụwa mana ife mee bụ na ọ bụ na mụ na gị na-akpa aja agwa ọ bụ na mụ na gị bido faktọri dị iche iche anyị nwee ike ime anyị nwee ike ime dịka anyị na-akpa n'ụwa anyị nwee ike ime na ọkụ ọ na-achadata naanị na ikerezikwa na ọ na-achazi anyị ọkụ nke nchagbu maka gịnị na ike na anyị egbutusigo ụmụ osisi niile na-enye ndo ma ọ bụ na ike na anyị egbutusigo ụmụ osisi niile ga-eme ka anwụrụ niile a na-akwọpụta ka osisi mekọọ ọnya ka ike nga igwe a wee dị anyị mma n'arụ mana ọ ga na-alụ ife ọ na-alụ o nwere ife ga-eme ka ọ kwụsị ịlụ ife ọ na-alụ maka na nke a bụ iwu okike nyere ya nke a bụ ọfọ oji nke a bụ iwu ya bụ na ogu na onwe ebe ezi mana ọfọ bụ iwu ọfọ iwu gbadokwalu n'ogu ya na ogu na onwe ya bụkwa iwu mana ọfọ na-agwa anyị na ya gbadolukwu n'ogu na ya na ya nwere mgbasa maka na ife ọ na-alụ ka ọ na-alụ ya na ọfọ bụ ike ogu bụ ike n'ime ife ndị a niile ka ka ike nga si pụta ike nga dị iche iche anyị abịarọ taa ịkọwa ike nga dị iche iche onye chọzi ịghọta ife ike nga dị iche iche bụ onwe ike nene ozi ndị anyị zibu na mgbe gara aga ọ ga-enyere ya aka ịghọta ike nga dị iche iche mana ife anyị ji kpatụta nga aka n'ọnwa a maka na anyị nọ n'ọnwa nke atọ nke ndị Igbo nke bụ ọnwa atọ nke bụ Cosmic Fire Channel nke bụ ikenga igwe ikenga igwe ka ọ bụ bụrụ akwụkwọ ịtọ dịka etu anyị esi ite naanị idebe akwụkwọ ịtọ naanị itinye itinye osisi n'okpulue kwanye nkụ n'okpulue ndị na-eyuzu stoovu idenye stovu naanị itinye ọkụ n'okpulue iweluzie ite sikwata n'enue o ite isikwasa n'enue ka ọkụ a na-achazi n'okpulue wee na-esi ife nọ n'ime kedu ife ị na-esili ife nọ n'ime ị na-esi ife nọ n'ime ite maka na ọ nwere ụlọ ọ ga-abalụ gị ị na-esi ife nọ n'ime ite maka na ọ ga abụ ife ị ga-eli eli ma ọ bụ ife ị ga-eji wee mee ife ọzọ ọ bụrụ na ọ bụrụ ọgwụ ka ọ ga-abụlụ gị ọ bụlụ gị nni ọ bụ ụlọ mmiri nkịtị ka ị na-esi ma na ị na-eme ka ị wee mepụta nri ma ka ị wee mepụta ọgwụ ma ka ị wee arụ ya bụ na ọ na-alụla ya ife bara ụlọ etu a ka ọ dị ikenga igwe ikenga igwe na-alụrụ okike ọlụ ọ na-alụrụ chukwu ọlụ ọ na-ezidata ike n'ụwa iji wee mee ka ya bụ ulu chukwu chọọ ka <laughs> na-ewe n'iwe ife na-efe efe ka nkụ iji wee na-eme ka ife afụ atụ chukwu afọ echiche chukwu afọ o ji wee sị na ife ga-akpụkọnye ọnụ o ji wee sị na ụwa ga-adị n'ụwa ya ọnụ na ife ndị a niile ga na-ga-adị n'etu o si masị chukwu ọ bụrụ masị mụ na gị ọ bụrụ etu o si masị mụ na gị ebe a ka anyị ga-eweta ozi nke taa n'isi njedebe ụmụnne m ana m ekenekwu unu rinne dịka anyị si malụ anyị nọ n'ọnwa ife eke ọnwa nke ịtọ ndị Igbo ya ka anyị si ekwu na mbụ okike bụ mbụ nke gbawa anyị bụa chaa anyị ifeke anyị wee nọdụ ọnwa ifeke ka anyị ji nọdụ n'ụwa ife ọbụla nọ n'ụwa ife ọbụla nọ n'ụwa ji ifeke wee nọdụ onwero ndụ na ndị n'ụwa na-ejiri ifeke ekenekwa m ụmụ unu ụmụnne m n'ọnwa a ka anyị na-agakwanụ n'izu ụka na-abịa aga m ewetakwala unu ozi ọzọ afọ mbụ ngozi chukwuka obi jele dịka unu si fụ anọ m n'obodo anyị anọ m na biafra land ekenekwa m unu ya dịkwala unu mma ka ọ dịbakwanụ n'oge ọzọ udo